ihe ndị Igbo ekenekwa m ụnụ ọ bụrụ na Igbo onye Igbo na-awa ọchị vidiyo atata je ka igote popcorn ibute oche gị bịa n'ọla na aka ya vidiyo ga-egosi gị na ga-adị 2 the first video bụ for Igbo youth ndị nke gụrụ electrical engineer fagụchazi skuul grajuetizie wejezi ịpraktisizi ihe fagụta na skuul wee bụrụzie na ahụ transfọma dị n'ime bush ka fa nọ wee na-apraktisi ihe famụta then the second video bụ an Igbo musician na praktisi onese shutu video unu ga-awọchi the video now ka ụnụ ụfụ ọnọdụ ndị our people na-afọlụzi into just because of na na-achụ ego just because of oke ọchịchọ onwe ụdị any justification ọbụla m nwere for this video nchọrọ igosi na enwere m any justification ye ma bụ fajeta ahụhụ fụ ihe famete ihe a ga-ebubu emecha ha bịa pịkọpụ nga wepụ aka n'ihu Silence. biko geenụ Yes. judiciously judiciously out of four of you now olee onye ọzọ soro unu bịa ọrụ ebe a na-anọ ebe a ndị na-eso ha ụnọ ebe a

bịa zuo ori gee ihe unu bụ n'obi ma maka e wee bịa mee ihe a na-ekwu okwu na-ele ọnya iwe onye ara na ego gịnị ka a na-akpọ ihe unu mere transfọma kịta mmebi Ori ka ọ bụ. Na-abụ gịnị? Ori. Gịnị ka ọ bụ? Ori. Ihe ọ gịnị? Ihe ọ gịnị? Ori gịnị? Usen okwu ike na nụzuru ohi ohi gịnị ọzọ ka nụzuru ohi transama zuru ohi amọde taa n'aka ndị ndị juru n'owu ndị nempi central n'aka ha ka anụ dawere taa iko na-ejugo ụnụ niile a ga-egbupụcha nna isi one by one ndị ọzọ ndị mpi anyị nidizi ihe ọbụla gbasara ndị akpakara n'obodo a onye ọbụla bụ onye akpakara n'obodo a ya kwara ibu ya ma egene Let's dị ọcha unu ka abụọ adị ọcha unu jee ohi n'abalị ala abalị taa unu e ah, bịala abalị taata e, ka a chụrụ unu ọsọ e, adị ọcha ya ọka ọsọ unu bịala ụlọ abalị ntọ ntọ ọsọ onye so bịa onye so gị onye excuse me ah. lata ngọdụ ah, lee la ntọ dị ọcha n'ebe a ọ ya bụ ntọntọwa na na-ekwu ala ya ọ ka n'ebe a na ntọntọwa na na-ekwu ya nwa na ok ụlọ ụlọ ndị achọrọ ọsọla abalị kwa ya ya nwa bịazie ọ bụzi na anyị nwa apụọla ok ngwa abịazie ọ bụla m na-apụọla den e, ihe adịghị ebe a ka enwe kwa ngwa nwee ya datị onye ahụ onye ahụ pịa ihe ala aba ọ gaghị pịata ya n'isi ọnwụ ka ihe ihe ịgbalaga kwa ya ọkwa ịmara onye nụpịara ya alisi nọ n'ụlọ ọgwụ oke ịta apịara ntọ ntọ gbalaga den da fọs de ka m nụbịara atọrọ izi olee ka mụnụ dịbịa atọrọ ya ihe niile anyị na-eme bụ na eh, ọkụ ole ahụ ịkpọ ndị ahụ ịkpọsa aha na ka unu na-adị eje depression ok ka ebe anyị nwutekwana gị na kwa ebe ị na-agba ọsọ transfọma nke nempi ka nọ ebe praịmarị skuul kekunu si na nka oke ka ele ka ị dị awe dere dịrị awe nke nempi kee ndị tọrọ nke nempi a kwuo ndị tọrọ ya obi

Ndio manye. Onye maya de tena na. Ka ono ko to le lo e ko nu rese. Iye ni business ane mo na ko ga ga. Anya onye una onye ah. Nke a kọtụrụ n'abalị chihọrọ. Abalị nwanne ụnya ahụ ka daa fọsụ anụ bịa kọtụrụ lele nwanne ụnya onye ka unu resị ya? Onye ahụ ka unu resịrị ya? Eh. Ok, onye ya. Ok, ya bụ onye bụ unu bute unu eresị ya? Yeah, command on. Okay. Okay. Onye ahụ gwa nna. Olee ebe akwa ịma ebe ahụ obili ihe ala? Ebe ahụ obili ihe ala akwa ịma ya? Akwa ịma ebe obili ihe ala? Akpọrọ gị ruo dị a na ịma ebe obi? Bọtụla ya dị ya nke ahụ, that place ịma, that ya dị ya nke ịma. akwa agbara gị jee dị a na ma dị a ịma dị akwụ ya datin unu na-akọ unu kọ ọtụrụ unu kọ ọtụrụ eburu ya jee ihe ala jere si ahịrị ihe ala ka e nwere ebe unu na eme unu dọsị ya ebe a ọbịa ebe a bịa buru ọbịa buru oke unu zụọ ya na paakị ala dọmpụ ntọntọ oke o burugo ya ala akwa ya olee mbọsị o buru ya elee ka nwanne ya nwoke ebe a ka a na-akpọ ọbụm